AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọgbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ka anyị ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa gị onye ọma na-ege ntị ị bịala dịghị otu ịdị ama m na ịhụnanya nke chineke na bara anyị n'ụlọ ụba n'aha jizọs anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-ege abụ ọma abụ a ọ ga-ewuli mmụọ anyị abụ a na-ekwu okwu banyere chineke gee ya ọwa abụ ọma nke anyị ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa chinekere ketụadị nkeji obi m niile adị n'ihe na-eme

ihe ma n'eluigwe ma n'ụwa chineke ga-adịgide unu emela ndị seventh day adventist church choir nọmba 1 township school road aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị ga-anọ nwayọ mgbe onye okenye eze nlewemchi ga-ewetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa gị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa biko ọ ga-amasị m ka ị were akwụkwọ nsọ gị n'oge dị ka nka tụghee n'akwụkwọ abụọma isi iri isii na abụọ isi iri isii na abụọ leba anya na nkega nke ise na nke isii nkega nke ise na-asị mkpụrụ obi m naanị na Chineke ka ị ga-achọta izu ike n'ihi na ọ bụ na ya ka olileanya m dabere naanị ya bụ oke nkume nke nzọpụta m ya onwe ya bụ ike m n'ihi ya agaghị m ama jijiji gị onye mụ na ya na-atụgharị uche nke a bụ okwu onye ọbụla bụ okwu david na-agwa mụ na gị n'ụbọchị taa na mkpụrụ obi anyị kwesịrị ịchọta izu ike naanị n'ebe chineke nọ n'ihi na ọ dịghị ebe ọzọ olileanya anyị si abịa ọ dịghị ebe ọzọ olileanya anyị dabere na-abụghị na Chineke naanị ya bụ oke nkume nke nzọpụta naanị ya bụ ike anyị n'ihi na Jehova bụ ike m n'ihi na Jehova bụ nzọpụta m agaghị m ama jijiji ọ dịghị ihe ọ bụla nke pụrụ ime ka m tụọ egwu ọ dịghị ihe ọ bụla nke pụrụ ime ka obi gbafue m ọ dịghị ihe ọ bụla nke ga-eme ka ụra abalị chụọ m ọ dịghị ihe ọ bụla nke pụrụ ime ka mbụrụ onye ga-anọ na ntamu n'ihi na mkpụrụ obi m achọtawo izu ike n'ebe chineke dị ọ bụ naanị site na chineke ka m ga-enwe olileanya gị onye mụ na ya na-atụgharị uche ihe anyị ji kpalite isiokwu a amaghị m ihe ọtụtụ mmadụ na-agabiga ndị igbo na-atụ n'elu ha sị na mmadụ na-eji ụlọ ya mara otu ọ dịrị onye ọzọ ihe siri ike n'afọ a ebe niile ihe na-akpọchisi ụmụ ogbenye enwekwaghị olileanya ọ dịkwaghị onye nnapụta ụmụ ogbenye nwere akwụkwọ abụọma n'ụbọchị taa isi iri isii na abụọ amaokwu nke ise na nke isii na-eme ka anyị matasị na nsogbu a niile mkpụrụ obi anyị ga-achọta izu ike naanị na Chineke ọ dịghị ebe ọzọ olileanya anyị si abịa na-abụghị naanị na Chineke ihe onwe ya bụ ike anyị ya onwe ya bụ oke nkume nke na-ekpuchite anyị n'ọnọdụ ọjọọ niile na ifufe ọjọọ niile nke na-efegharị n'ụwa niile ọbụla n'obodo anyị mgbe atụmatụ niile na-arị elu nke na-eme ka nwa ogbenye bụrụ onye na-enweghị olileanya biko ka olileanya gị dabere ebe Chineke nọ ka mkpụrụ obi gị chọta izu ike n'ebe Chineke nọ mgbe ị na-eme nke adamasị ka mara nke onye nwe m due gị rue ọgwụgwụ nramahụ ndị ya ka mara nke onye nwe m due gị rue ọbụna mgbe onye nwe anyị ga-apụta ihe na mbara igwe ojii anyị ewee soo ya laa n'obodo ọma ahụ ebe nramahụ ndị ya ga-abụ ihe na-aga adịkwa ọzọ ana m asị ka onye nwe m nọnyere gị due gị n'ụzọ gị niile nye gị nchekwa nke zuru oke ka jehova guzo n'iru unu guzo n'azụ unu ka jehova gbochie ikike nke ifufe ọjọọ irute unu ihe ọjọọ ọ bụla agaghị eru unu arụ n'ezie n'oge nramahụ jehova ga-anapụta unu n'oge anya mmiri onye nwe m ga-ehicha unu anya mmiri n'oge olileanya na-adịghị jehova ga-eme ka olileanya dị ebe okwukwe gwụsịworo ka jehova ga-ewuli okwukwe unu elu na ndụ nke ime mmụọ unu ka jehova ga-eme ka unu dị ike n'ezie jehova ga-emeghe anya nke nghọta unu jehova agaghị ezonara unu iru ya mgbe ọbụla unu kpọkụrụ ya jehova ga-azụ unu n'oge nrịrịa dịka m kwuworo ya jehova ga-azọpụta unu ụmụ unu ka unu ga-azụ ụmụ unu ga-azụgharị unu ihe ọjọọ ọbụla niile nke onye iro zobewere ka jehova ga akụsasị n'ihi amara ya n'isi unu na asị ka onye nwe m nọnyere unu due unu ka anyị na-aga n'iru na nnọkọ anyị ụbọchị niile na-arịọ amara chineke n'isi unu niile n'otu n'otu ka ọ dịrị unu na mma n'aha jizọs mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkrị na ekwentị na 070 7224 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot Ma ọ maọbụ arigiria at gmail mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwọ nsọ chineke

ọ bụ ihe ikele chineke ekele n'ihi na ụbọchị taa abụọla anyị na ịdị mma ezi enyi m ana m anabata gị ọzọ ka ọ dịrị gị na mma imeela n'ihi oge ndị ị na-ewepụta ịhụ na gị na chineke ga-adị n'udo onye nwe anyị ga-eme gị mma ka anyị kpere chineke chineke anyị ụbọchị taa dị mkpa na ndụ nwa gị onye na-aga gị ntị onye mụ na ya ga-akparịta n'oge a ka ọ na-aṅa ntị ka ọ na-enwe okwukwe n'okwu gị onye nwe anyị meere ya ihe gị onwe gị bụ n'obi nye ya onyinye ahụ ka ị kwere na nkwa n'aha Jizọs bụ onye nwe anyị amen isiokwu anyị ga-eleba anya taa bụ onyinye nke onye ọzụzụ atụrụ onyinye nke onye ọzụzụ atụrụ ahụ anyị ga-ewere ihe ọgụgụ n'akwụkwọ Jọn isi iri amaokwu nke iri abụọ na asatọ oziọma jọn isi iri amụkwu nke iri abụọ na asatọ mụ onwe m na-enyekwa ha ndụ ebighị ebi ha agaghị alakwa n'iyi ma ọlị ruo mgbe ebighị ebi ọ dịghịkwa onye ọbụla ga-anapụ ha n'aka m n'ebe anyị gụrụ ugbu a na-asị na chineke anyị na-enye anyị ndụ ebighị ebi onyinye nke onye ọzụzụ atụrụ ahụ onyinye nke onye ọzụzụ atụrụ ahụ onye ọzụzụ atụrụ nwere onyinye nke na-adịghị ala n'iyi onye ọzụzụ atụrụ na-echekwa atụrụ ya n'ike nke o ji bụrụ onye na-elekọta ihe nke na ọ gaghị ekwe ka onye ọ bụla napụ ya ihe o ji n'aka onyinye dị ukwuu ka ọ kwadoro inye atụrụ ya nke ọ bụla ga-agbaso ya ma ṅaa ntị ka onye ọzụzụ atụrụ na-ekpuchi atụrụ ya otu a ka Jizọs ga-ekpuchi gị onye nwe anyị ga-ekpuchi gị pụọ n'ihe ọghọm niile amen a ga-asịkwa na ndị kwere ekwe na-agabiga ihe nke olileanya nwere ike iji pụọ n'ime ya Chineke anyị ga-ekpuchi gị ezi enyi m na ụwa anyị nọ n'ime ya onye iro na-agbasi mgba ike ịhụ na ya ga-emekpa ụmụ Chineke arụ ma ana m akọrọ n'ọdụ onyinye dị ukwuu Chineke anyị kwere n'ihi onyinye a ekwesị amara na n'ọdụ ihe dị otu a ga-adịnụ ezi enyi m ekwela ka uche gị pụọ n'ihe ọma ka Chineke na-akwadoro gị Chineke anyị ga-enyere gị aka ọ bụ arịrịọ m nyekwara m onwe m ka anyị nwee ike lekwasị anya n'ụdị onyinye a Chineke anyị ga-enye anyị gịnị bụkwa na onyinye a ka m mee ka ị mara na onyinye a bụ ndụ ebighị ebi ndụ ebighị ebi a dị iche na ndụ nke anyị na-ebi ugbu a ọ bụghị ugbu a n'agbanyeghị afọ mmadụ na-agbara n'ụwa na-agbanyeghị ihe a na-ekwupụta ọtụtụ mgbe mgbe ndị mmadụ na-anwụ a na-asị ememe icheta ndụ ezenime ọ bụghị ndụ nke ugbu a ọ bụ ndụ nke na-agaghị enwe ọgwụgwụ nke na-abịa n'ihu Jọn n'okwu ya na-eme ka anyị mara ụdị ihe Chineke bụ n'obi n'akwụkwọ nsọ n'ebe ọ na-ekwu okwu ọ na-asị onye nke ọbụla nke kwere na ya agaghị ala n'iyi kama na ọ ga-enwe ndụ ebighị ebi ọ bụ ndụ ebighị ebi ka m chọrọ ime ka ị mana na onye na-azụ atụrụ chọrọ inye gị onyinye dị iche nke a na-apụta na ndụ nke na ugbu a na-ala n'iyi ma ndụ nke a na-ekwe anyị na nkwa onyinye ahụ ọ ga-enye anyị agaghị ala n'iyi ma ọlị ezi enyi m ịhụ n'ụdị onyinye onye ọzụzụ atụrụ anyị chọrọ inye anyị ka ọ na-ekwe nkwa ndụ ebighị ebi ọ naghị ekwe nkwa ndụ nke ga-ala n'iyi ajụjụ wee bụrụ olee otu mmadụ ga-esi nara ndụ a ka na-agaghị agwụ agwụ olee otu anyị ga-esi nata ndụ a na-agaghị enwe ọgwụgwụ n'akwụkwọ akwụkwọ oziọma Jọn isi iri na asaa amaokwu nke atọ ọsịsa ajụjụ a nọ n'ebe ahụ Chineke agaghị ekwe ka gị onwe gị na-ekwere na Jizọs laa n'iyi ọ bụrụ na ị kwere na onye o zitere ndụ nke na-agaghị agwụ agwụ ga-abụ nketa gị iji nweta ndụ a na-agaghị agwụ agwụ bụ ịmara onye Chineke bụ site na nwa ya Jizọs Kraịst nke bụ na ndụ ebighị ebi nchọsiri ike ihe ka a kpọrọ ọgbụgba ndụ gị na Chineke inweta ndụ ebighị ebi chọsiri inwe ọgbụgba ndụ ike gị na Kraịst dị ka onyinye ka ọ na-enye nke ndụ ebighị ebi ọ pụghị ịbụ ihe ego ga-azụta ego apụghị ịzụta ndụ ebighị ebi ikike apụghị ịzụta ndụ ebighị ebi ọkwa ọchịchị apụghị ịzụta ndụ ebighị ebi ịma mmadụ apụghị ịzụta ndụ ebighị ebi ọnọdụ dị elu apụghị ịzụta ndụ ebighị ebi amamihe apụghị ịzụta ndụ ebighị ebi ihe nweta dị iche iche agaghị enye gị ndụ ebighị ebi ezi enyi m agụmakwụkwọ na ogo dị iche iche apụghị inye gị ndụ ebighị ebi ama m na ichezọbụghị ihe akwụkwọ nsọ na-eme ka anyị mara banyere Nikodimus na akwụkwọ Jọn isi atọ amaokwu ndị ya na ndị ọzọ ka onye nwe anyị gbara anyị ama ya ndị dịka otu onye ọgaranya nke Luk isi iri na asatọ amụkwu nke iri na asatọ na-agwa anyị banyere ya nke ọzọ bụ Nikodimus akwụkwọ Jọn isi atọ amaokwu nke mbụ ndị ya enwetaghị ndụ ebighị ebi site na nweta ha kama ha chọkwara onye ahụ nke na-enye ndụ ebighị ebi Jizọs Kraịst onye a ga-esi naanị n'aka ya nwee ezi ndụ onyinye nke onye ọzụzụ atụrụ n'ebe ọ na-ekwe anyị nkwa bụ alaeze eluigwe ọ dị ihe anyị na-agaghị ahụ n'ebe ahụ nke mbụ anyị agaghị ahụ eluigwe ochie na uwe ochie n'akwụkwọ mkpughe isi iri abụọ na otu amaokwu nke mbụ ya anyị agaghị ahụ anya mmiri anyị agaghị ahụ ọnwụ anyị agaghị ahụ eri uju anyị agaghị ahụ ịkwa akwa anyị agaghị ahụ ihe mgbu ihe ochie niile ga-agabiga amen mkpughe isi iri abụọ na otu amụkwu nke atọ ruo na nke anọ anyị agaghị ahụ ụjọ n'ebe ahụ anyị agaghị ahụ ekweghị ekwe anyị agaghị ahụ ihe arụ ọ bụla anyị agaghị ahụ ogbu mmadụ anyị agaghị ahụ ndị na-akwa iko anyị agaghị ahụ ndị na-ekpere arụsị anyị agaghị ahụ ndị ụgha anyị agaghị ahụ ndị na-emegide mmadụ ibe ha mkpughe isi iri abụọ na otu amaokwu nke isii ruo na nke asatọ gịnị ka anyị na-aghaghị ịhụ na ndụ ebighị ebi anyị na-ele anya ya na alaeze chineke gịnị ka anyị na-aghara ịhụ akwụkwọ mkpughe isi iri abụọ na otu amaokwu nke ise na-eme ka anyị marasị na anyị aghaghị ịhụ ihe ọhụụ amen ihe ọhụụ ezi enyi m nke nọ n'eluigwe ihe ọhụụ n'ụwa chineke anyị na-agba àmà na anya ga-ewugharị ihe niile ka ọ dị ọhụụ n'ihi nke a ihe ọ bụla anyị ga-ahụ mgbe anyị ga-eketa ndụ a bụ naanị ihe ọhụụ ana m ekwu na onyinye nke onye ọzụzụ atụrụ ga-enye gị bụ ndụ ebighị ebi ndụ ebighị ebi ya ka ihe ọma niile nke ndụ a na-agaghị eji tụnyere ndụ ebighị ebi bụ nke naanị chineke anyị pụrụ ime ka ọ dịrị akwụkwọ ọsọ na-asị na anya ahụbeghị ọ batabeghị n'uche mmadụ ihe jehova kwadoro ndị ka ya ọ bụ gị ka ọ kwadoro ya ọ bụ mụ ka ọ kwadoro ya ka anyị jisie ike n'ije ozi anyị ka ọ dịrị anyị niile na mma ka anyị na-achụso inweta ndụ anaghị agwa agwụ n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen jehova gọzie nwa gị onye nụrụ olu m ka ọ dịrị ya na mma kwee ka onyinye a ka ị na-enye bụrụ nketa ya n'aha jizọs kraịst bụ onye nwanyị ịhụnanya chineke ka anyị ji na-ekele onye mgbasa ozi o nwere agụ ụwa onye wetara anyị ozi ọma nke pụrụ iche gụnye ọma na-ege ntị arụ ekpere anyị bụ ka chineke nọnyere ya ka ịhụnanya ya bara ya ụba ka chineke mepere ya ụzọ ka o wee bụrụ onye a gọziri agọzi amen ka anyị were ohere ọma kelee ndị kpọtụrụ anyị ka anyị kelee nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị kwamgbe kwamgbe site na kaduna steeti ama m na udo chineke na-achị na kaduna steeti n'ebe ibi site na nwa chineke nọ ebe ahụ anyị mana chineke ga na-anọnyere gị na gị ọ ga na-agba unu ume n'aha jizọs amen ọ bụna ndị na-akpọtụrụ anyị na ilishọn remogun steeti ka anyị were obiọma kelee mama ngọzi nne m imeela chineke ga na-agọzi gị n'ezie nwa gị bụ ngọzi ngọzi ahụ ga na-adị ruo mgbe ebighị ebi ihe ọ bụla itinyere aka chineke ga-agọzi ya ịhụnanya chineke ga-abara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imeela n'obi ụtọ ka anyị jikwa na-ekele nwanne anyị nwaanyị adakụ onye na-akpọtụrụ anyị site na elishon remogun steeti ama m na udo chineke na-achị n'ebe nọ mara na chineke ga na-enye anyị niile izu na nghọta nke mmụọ ozi ya ga na-enyere anyị aka ka anyị wee ghọta akwụkwọ nsọ mgbe anyị ga na-aga ya imeela na akpọtụrụ anyị nwanne anyị nwaanyị adakụ anyị na-arịọ ka udo chineke na-arịọ ka ịhụnanya ya na-arịọ ka ọgwụgwọ nsọ ya nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen ọ bụrụ na ị kpọtụbere anyị kọrọ anyị na ekwentị na 0706 363 7224 0706 3637224 ka anyị nwekwara ohere ọma kelee nwanne anyị nwanyị chioma onye kpọtụrụ anyị site na jos naijiria imeela na kpọtụrụ anyị anyị na-arịọ ka ịhụnanya chineke nọnyere gị ma na ezinụlọ gị imeela kpọtụrụ anyị anyị ji otu aka na-eti ya nwanne anyị nwoke onye na-akpọtụrụ anyị site na ikenere mmụọ na ogun steeti ebe anyị nọ anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gọzie gị nwanne anyị nwoke ọgọstin fevo onye kpọtụrụ anyị site na ikeneremo anyị na-arịọ ka chineke weta udo n'ime ezinụlọ gị ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba ụmụọma nke chineke nyere gị ha ga-ewetara gị ihere ha ga na-eme ihe ga na-atọ gị obi ụtọ wee na-eto aha nsọ nke chineke unu emela ndị kpọtụrụ anyị gbalịa kpọtụrụ anyị mara na oziọma nkịta anyị nụrụ na-abịa site na adventist world radio. chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary guine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo